Aha, kwenu motu bubululu. Hawa tundigo. Aha, aha, kwenu yeri goba. Aha, yeri goba. Okwe wo budu kenu When you can go, you can go no you know. If I can, if I can go no you know. If I'm a if I'm a man no you know. do do do do do man. A do do do do do man. A do bu de bu de bu. Bu de bu na bu na egwu sụrụ egwu ha na-ekwelu mekwe ma nke merụ ngụpụta kacha ụtọ ya bụ bụziri ike mana ọ bụzi nka ka eji alị ya mbekwu gara malụbido malụbido asị na ọhara kata ka ọ na-agazi onye ụwa enweghị ọma onye amụma radile na na ya na nkịta ọfịa bụ nwanne anụ ufe bụ udene ka ọ na-azakwu mana aja ara wa nkenu ụzụ afịa igbu udene na ọbụkwọ ntụ ịda mba bụ na agachi azụ ọganiru arọ maka onye nkolopu obi onye igarabada bụ onye ruru abụ ezulezu ememe alụlalụ ebe nchukwa ji ọnụ egbu ọjị saa abachala ekwu gafela ọdụdụ oke ọfụrụ dike aka gị ife ọkarụ onye umengwụ apụta ọkụkọ mkpụrụ akwụ onye ya si n'ogwu maka na doji ebe ama n'ife afụ na ọchagharụkwa o jiri ọnụ lechaa o were ilesalụ okwu na-efife were abalị megharịkwa ọnụ efu na alụ nọ n'aja igbugbu ma ikuku bịa ọtụ unyi unu n'ogbo mmiri ụchụgbakwuo ndụ uju egwu ji abalị agba anasokwuo ndụ oji egwu eti mmanwụ mgbe mgbe ngana ngana mgbemgbe ụgbọ ugbegburụ ọbịa ma na-enwela ajọ mmụọ o ji isi anya ọkụ azụ anụ ka ọ bụrụ igu ntị echie isi na-egbu oge dị ọwa nkụtara apụ chọọ nwoke na na na nwoke dị n'obi nwoke na-eri n'ude akakata agba ọkụrụ ka eji ama ike. ọdụ ka mkpụrụ medo na ibele mmiri ebiritucha na arụ ike. ọkpọchi ntị ka ejiri kee na ntachi obi nyinya ibu ji aga n'ugwu ụganida ka na ama abụba uzokozu arụ mmiri ogugbu jajalala ọkụ na-abụ itoolugo ologboji na-arụ kama na ọ na-edebekwa iwu obodo okwu na ụka ghara ịgakọ ife obu n'isi agụ ọrụ n'ogbe gota na macha ọrụ orejere ibe ọzọ otu ife o ji bi ụwa agụ ogokata ya ụwa niile anya atọ nwa nduru na akpa akịdị ajọ na acha ụlọ akara aka n'ebe ozi na nkwụ dapụ jebe n'ọjị kenu ọgbakọrịcha anya bụ ya egbu ya ma ọ gbuo ozu ya na ya were naba n'ahịa ghọta ọ na-edo n'enu atụ nri ife na njuju ara ajụta ife ebe ama na-ara ekpu afọ ime aka achị na-egbo kata ide ọkwafu mgbo n'ụwa ka apịachalụ ya ilo na ọya bara anyị ebe osi bi ụwa dị enu si egbosi na nwa egbu ọsọ ka o ji adị ugwu igwe na ome nke abụla alịrị n'aba mmụọ ibe dị iche du n'iru enwe na onogbo atụrụ dala onu n'ọwụ dị a na-akụgharịa ji ihe jikwo na akwa ọcha anụ ọbịa ya ba anụ ụlọ n'oluo pịacharụ akwa ọkụkọ ọdọ na nkata pịacharụ ama nke nwoke na nwunye pịacharụ ana mangwolo n'ugbo pịajalụ ilo ama afọ ya mụ eze n'iru onyinye amala dị n'iche n'iche nye ma ngwugwu onye ukwu bụrụ bịara gwuo na-eme agwụ ọgbata obi nye eke onye kara obi azaba ka ọnụ nwụọ na ndị ajụjụ a na-abịazie n'uju ewu nkodo na mbe ga-ebelu mba nnenu ọmụmatụ be emekọdụ megwu ojukwu ike mba nne egwu dịka ugwu abụdugwu enyi taragwu

ebe dibụ unu nabata ọbịarubeghị bịarụbeghị bịajaru ilo ebe o n'ịmara onye na-etu gị afa ebe ga gụwa ofe ka mara ọchị nkịta bịajaru ebe na akpọ n'obodo ikpe Emosi Jodega, Piojalu Iko Wuloju Go Balu Nanka Toji, Piojalu Ilo. Emosi Jodega, Piojalu Ilo. Indeche Gugo Kapulu Muom Kaku, Piojalu Ilo. Emosi Jodega, Piojalu Ilo. Uzunelu Digo Bofe Kegali, Piojalu Ilo. Emosi Jodega, Piojalu Ilo. Ventina Tabugo Yesu Dike, Piojalu Ilo.

Canton noir, il faut galouille, mais je. Piajalouille, ah ah, ah, ah, ah, ah, ah, ah, ah, ah,